ụmụnne m n'ime chineke ka udo nke chineke nke chasị udo ya dị nro n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwe anyị emem abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site n'ụlọ ọrụ ndị Life Word redio ministri akala ndị Baptist Missionary Association nke mba afrịka gbara gburugburu n'ime naijiria site n'ime olọgwu eru nke dị n'ime ibadan ọyọ steeti ka ozi ọma si eru nso ka chineke wụkwasị anyị ngozi pụrụ iche na nnọdụ nke a n'aha jizọs kraịst bụ onye nwe anyị anyị ga-aga n'iru n'ụbọchị nke taa ileba anya n'akwụkwọ ọrụ ndị ozi isi nke asaa amaokwu nke iri na asaa ọrụ ndị ozi isi nke asaa amaokwu iri na asaa ọsị ma mgbe oge nkwa ahụ na-eru nso chineke kwere abraham ndị juu gara n'iru bakwa ụba n'Ijipt ka chineke gọzie okwu nke a ka ọ mịa mkpụrụ nye anyị nghọta pụrụ iche na ngọzi dịka osi kwesị n'ụbọchị nke taa n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen na-ịga n'iru ihe anyị ga-eji wee mere okwu anyị isi anyị ga-abụ nkwa ahụ erugo na mmezu nkwa ahụ chineke kwere gị orugo na mmezu chineke bụ chineke nke amamihe chineke nke eziokwu onye ọgbụgba ndụ onye na-ekwe nkwa ọbịa na mmezi ọ dịghị ka mmadụ nke ụwa ọ dịkwanị ka ndị a maara aha ha ma onye na-abụ okwe nkwa o chefuo n'ihi na ọ sị na ụwa eluigwe na ụwa ga-agharịpụ ga-ekpochapụ ma otu n'okwu ya niile agaghị ada n'ala na-abịa na mmezu nwanne nwoke na nwanne ma gị na-ege ntị nchọ ka m gwa ya n'oge dị ugbu a site na mmụọ nsọ na nkwa ahụ nke chineke kwere gị na mbido arọ nke a na mbido ndụ gị na mgbe kemgbe iti wee mara jizọs kraịst dịka enweghị na nzọpụta gị na ha ga-abịa na mmezu n'aha jizọs kraịst bụ onye nwe anyị eme orugo ka nkwa ahụ ga-abịa na mmezu naanị ga-ewere okwukwe kwudosie ike elekwana anya gburugburu n'ụjọ adịghachikwa n'azụ asịkwana ndụmọdụ ajụ si chineke ọnụzikwa na nke eme okwukwe na ọṅụ ka ị ga-eji wee ghọrọ mkpụrụ nke n'ihi na nkwa ahụ nke chineke kwere gị orugo na mmezu were okwekwere ihe afụ ya n'ebe anyị gụpụtara ihe a bụ e, steven na-agụpụtara ndị juu na ndị nke n'oge mgbe mgbe ha na-achọ ịtụgbu okwute ka chineke si wee bụrụ onye kwesị ntụkwasị obi kwesịbigo oke n'ihi na mgbe chineke kwere abraham na nkwa na ụmụ ya ga-adị ka kpakpando nke eluigwe maọbụ ka bụkwa na ajọ ikpere mmiri mgbe aha ka mgbe na azik onye nọ akụ ya na-asị kee ihe a ya esi ji adị ụdị ọ ya bịa na mmezu kee ụdị akwado ihe nke agadi nwoke na-amụbeghị nwa ka a sị na ụmụ ya ga-adị ka aja ikpere mmiri ma ọ bụkwanye mbụ kpakpando nke eluigwe nke a na-apụghị ịgụta n'ọnụ ọgwụ ihe a bụrụ n'uche nke mmadụ mana chineke bụ onye na-ekwe nkwa mezuo nkwa akwụkwọ nsọ mere ka anyị mata na ọ bụ na mmadụ ihe ndị a niile ga-ekwu omume mana site na chineke ihe ndị a ga-ekwu omume nchọọ ka m ya na ihe niile nke tara akpụ na ndụ gị ihe niile nke siri ike n'ime ndụ gị ebe na-azụ ahịa ebe na-arụ ụlọ ebe na-amụ nwa na ụmụaka gị ebe na-azụ ahịa ebe na-agụ akwụkwọ n'ihe niile n'ezinụlọ gị a na nke agaghịkwa omume gbachi ya nkịtị ka agba oge ka ha na-egbu ka agba oge nke ha ka ha na-ekwu ike ikwu nke ha ka ha na-ekwu nkwa ọbụla nke chineke kwere gị jidesie ya ike ọ ga-abịa na mmezu mmezu ya erugo nso n'oge ugbu a n'aha jizọs amen kwere kwudosie ike n'ihi na etu a ka ọ dị ndị nke o kwere nkwa n'oge gara aga ihe ndị anyị debara na mmezu o kwere moses nkwa ọ sị na ihe ga-eje kpọlata ndị m n'ala ijipt moses lee anya dịka mmadụ gịnị ka ya na fero ya eje ndị agha fero gịnị ka ya nwere sị na ihe anya amaghị na ome omume gerapụ ya ka a ghara ime mgbe o ma jee anyị matara ka akọ nke a si ndị ijipt wee bụ ndị na-aya ozi ndị juu biko si na obodo anyị pụọ lamazie na ebe unu nọ n'ala maka gịnị na ogwe aka dị ike nke jehova dakwasara ha wee bụrụ ndị nke nwere onwe ha nkwa okwere moses wee bịa na mmezu ọbara dị mgbe ha pụtara osimiri uhie wee nọchiere ha ụzọ n'ihi ebe aka anyị ji agafe naanị nsọsọ okwu na mkpọrọ moses osimiri ekewa abụ ndị nke gabigara nke a ọ na-agba ume lekwa ọzọ na ndụ ha na chineke <laughs> nyere samuel nwaanyị ya sị na-emechiri akpa nwa ya o wee bụrụ onye mụziri ọbụna ka ọ mụcha samuel mụkwazi ụmụ ndị ọzọ samuel wee bụrụzie nnukwute onye ikpe n'izrel ya gbopụtara ha eze nke mbụ gbopụta ha eze nke abụọ wee tụọ ntọala nke ịtụ eze na obodo Izrel nkwa nke Chineke kwere ana ọbịa na mmezu ka ọ na-abịa na mmezu lekene ọbụna David o wee si na onye na-azụ atụrụ wee bụrụ eze ọbụna dị ka ọ chịgharị tuo agha niile nke o jere o otu mkpụrụ nke meriri anyị kama ọ bụ onye mmeri si n'aka niile nke ọ lụrụ chekwanye ọbụla dị ka ọ chịchara nwa bụ solomon nọdụ n'ọchịchị chineke wee sị na maka david si wee bụrụ onye nke na-ahụrụ n'anya na onye nke na-eme dị ka mmasị obi ya si wee dị na ọ gaghị enwe ọ gaghị inwe onye ọbụla nke ya nọrọ n'oche eze nwere mgbe ebighị ebi n'ụkwụrụ david site na agbụrụ david ka jizọs kraịst wee bịa jizọs kraịst wee bịa wee bụrụ onye na-achị achị bụnadụ wee ruo n'ụbọchị nke taa nkwa nke chineke kwere ghe odinwe ihe ọbụla na-asị gị ma aka ọbụla na-achị gị aka mgba na-asị na ọ ga-abịa na mmezu chefuo ihe ndị a niile n'ụbọchị nke taa chefuo ha gafuo ha n'azụ n'ihi na ọ bụghị chineke anyị n'ihi na ọ bụghị mmadụ nke ụwa onye na-ekwe nkwa ghara ịbịa ghara imezu na nkwa lekene ọbụladị ezekaya mgbe o kwuru na ọ ga-anwụ ya dozie ezinụlọ ya mgbe ezekaya wubere ihu wee bee akwa wee kpee ekpere wesị ya chineke cheta cheta cheta cheta n'ihi na eji akwa o si wee kwesị ọ dịrịghị etu a besara chineke akwa adịghị akọsara mmadụ adịghị na-ejekwu akọrọ onye nke akọrọ onye n'ihi na ịkọchara e mmadụ mmadụ akọcha agha kpesara chineke kọsara chineke chineke ga-azọpụta gị chineke ga-atọpụta gị n'agbụ chineke ga-enye gị mmeri chineke ga-eme ka pụọ n'uru ezekiel bụ bụrụ na-atụkwasịara arọ iri na ise wee bụrụ mụtara nwa nke emechaa nọchie n'ọnọdụ ọchịchị ya abụgo ebubo ekego ọnwụ si na ị gaghị anwụ kama na ị ga-adị ndụ na-ekwupụta na jehova dị ma ihe a niile bụ okwu nke chineke nke na nke bụ na ụfọdụ ndị mmadụ amaghịzi ihe ekwu chineke na-ekwu banyere ndụ ha banyere ha banyere ezinụlọ ha gosi okwu chineke ike were mere isi na ọnọdụ ọ dịrị gị etu etu ọbụla si wee dịrị gị kpọkuo chineke sị ya na ihe a bụ okwu gị na ihe a bụ nkwa nke ị kwere ihe a niile ga-abịa na mmezu ebezina akwa hichaa anya mmiri n'ihi na onye mmeri ka ị bụ lekere ndị gbara ọsọ a na mbụ dị iche iche lekene abraham ebe anyị gụrụ ụmụ ya mechara bụrụ ndị nke nwezi bụrụ ndị bụzi israel na mbụ onweghị onye oji ọmazik mechara mụpụta ishmael azik mụọ jacob ndị na bụrụ agbụrụ abraham ndebezibazi ụba dịka okwu nke chineke si wee dị ihe ọbụla nke chineke kwere gị na nkwa bido n'ọgbọ ṅụrịme ọṅụ onye na-ege olu ya ṅụrịme ọṅụ n'ihi na chineke wetago ya na mmezu ṅụrịme ọṅụ okwere nkwa ego okwere nkwa ọmụmụ okwere nkwa na ụmụ gị ga-aga n'iru n'ihi na akwa Aịzaya kwụsị na mụ onwe m na ụmụ nke chineke nyere m na anyị ga-abụ ihe ịrịba ama n'ala nke chineke nyere anyị ọ sị na ọ bụ na ikwere na ị ga-ahụ ihe ọma na ala nke ya nyere gị ọ sị na ị ga-esite na na ọ ga-esi n'ebe a na-ekpofu anyị wubiri ogbenye elu India ndị a niile bụ nkwa nke chineke kwere ndị nke nara jizọs kraịst dịka onye ha na nzọpụta ya ha agaghị ala n'iyi kama ha ga-enwe ikike kwa ndụ nke ebighị ebi nwere okwu ndị a niile jidesie ike na nkwa chineke erugo na mmezu orugo na mmezu nwanne m nwoke na nwanne m agụ na-ege ntị ṅụrịa ọṅụ ṅụrịa ọṅụ gị onye nke nakwa ị nabatabe jizọs kraịst gị enweghị na nzọpụta gị nke nkekwana ga-esiji ekwe mara nkwa nke ukwuu n'ihi na isonyebeghị nabata jizọs kraịst gị enweghị na nzọpụta gị kọsa mmehie gị si ya kagbuo afọ gị n'akwụkwọ nke ọnwụ debe n'afa gị n'akwụkwọ nke ndụ ka o mere ya amara nye gị ngọzi pụrụ iche ị ga-abụkwa onye na-etegharị egwu ọnwụ ka e wee fụ uru ọ bara iji wee banye n'ọgba ndụ nke chineke na-ehụkwanye nkwa nke chineke kwere ọ ga-abịa na mmezu na ndụ gị n'ihi na o kwere nkwasị na ndị nke ya bịakwute ya na agaghị elegara ha anya ma ọlị kama ya ga-azọpụta ha ọ gbasara aka ya n'obe ịzọpụta ndị nke bịakwutere anyị ị na-eme nke a n'oge dị ugbu a bịa ka chineke zọpụta gị na nwa jizọs kraịst onye nke nwere obe nke kalvarị ohere ka dịrị gị ohere ka dịrị obe nke kalvarị iji wee nabata ndị nke bịakwutere lụtata isi n'ebe ọ bụla n'ogede ugbu a chineke emere gị ebere ọ ga-azọpụta gị ọ ga-edeba afọ n'akwụkwọ nke ndụ kagbuo ya n'akwụkwọ nke ọnwụ gị bụ onye na-etegharị egwu ọnwụ mgbe ị na-eme nke a ka chineke gozie ego gị oke n'aha jizọs kraịst bụ onye nwe anyị eme mata na okwu a na-abịara ụnụ site n'ụlọ ndị Life world Radio Ministry unu ga-enweta m n'igwe okwu 08056719493 makwara ụnụ unu nwee akụkọ mgbaama ma ajụjụ maọbụ ihe ọbụla unu ga-enweta m ka chineke were ebere na afọ ma ya gozie unu gozibigara unu oke n'aha jizọs kraịst onye amen